imanata kuma yala nugodi nugodi for six years. kɔnu de agbada la mu unu elotele akụkọ a m kọrọ unu mgbe gara aga gbasalụ aṅụleka onye nke m kọrọ unu jere wee na-ebo nna ya ebubo na ọ ya kpatara na ọmụrụ nwa kemgbe arụ isii ọ nụrụ di notere maka ya bụ ife gaa n'iru akwụkwọ ehe enweghị ife a na-akpọ agba nke abụọ na ya bụ akụkọ ọ wee bụrụ na aṅụlịka ejego wee fụzie onye ozizi ọzọ onye ozizi a wee gwakwa ya ee nọ nna gị bụ onye ji gị mana ọ bụchara nna gị o wee na-asịkezi ọta nọọ nna ya bụ onye ji mana ọ bụchara nna ya na ndị ụka niile ma ndị niile ọfụ ya nọọ nna ya ji nke nke eji wee dizie iche ee eh, onye ozi wee sị ya ee eh, n'ife ife nna gị ji wee jide gị bụ na na nna ya ka ije e ya ichie ka ichie gbagharịa wee pụọ ebe anyị wee ichie wee sị na ọ ga-agbagharị akụkọ ọkara a na-akọwa na mmịa kpọlụ ya kpọkọna na ụmụnne ya wee na mgbe ha kape mpe kedu ife na-ese na mmịa sị si eh, ena die na-agba n'ilo na ọ na-afụ die na nda na ndị ajadu nke a nke ọzọ na ya bụ ichie buru ego mgbe na-ata ọtago n'ife a ka emegidezi nwaanyị wee lefụrụ dịka ha si wee kọ wee na-akpọkọrọ ụmụazị na na mgbe dibịa ziri aṅụlịka nwaanyị wee chọọ ka o megide di kama ọ ga-akpọtazi ụmụazị na n'ibo bụbe nnafa ka eme ego asị nwoke ọzọ kwudo na kwudozie n'ụdị nọ nnafa ewee nara ego gbaa nkwụ na bee ee nnefa ikwu nnefa mee ife niile nọ ya kpatara na eji asị nọọ mpịa maka na mpịa enyere ngọzi nwafinyefe wee sị ka njọ ọ pụtara na ọ bụrụ na na nna enyere ngọzi na mgbe ị na-anụ di ọ ga-eme gị ka ị dị amụta na nwa ka ọ maka na ọ na ị na-enwe esemokwu ezinụlọ eleghị anya na mgbe ha tụchazi ha bịazie na egosi nnafa akparamagwa ọjọọ ịnekwa anyị ifu ka o si wee chọọ ka o tebe nna ya n'iru akwụkwọ maka na iwe na-ewe ọnya kpatara nna ya ji wee weluzie obi wee na-agodo ha nwetago maka fa na-asị na maka na agbara nkwụ na ife ga-eme ihe niile wee dị mma bụ na nwaka ahụ bụ die ga-abịa bamalụ onye bụ ọgịa maka na isi ana a na-ekwu okwu amarodo onye bụ nwoke na-anụ ee nwa ya nwaanyị ya nwabụkwanụ nwoke bụ oge amarodo onye ọ ewetago ha wee na-akọ ihe anụnwa wee na-akọ enwe sịka wetara gị maka na mgbe ụfọdụ ga-abụ ị nwere ike jee ebe ndị ozizi ha edufuo gị a sị gị nọọ nna ya mana fa gwarazie kedu ka o si wee bụrụ nna ya ịghọtago ha jekwasị ya ee ya jee bụọ ife ibe m na o nwere ife dị ebe a iwee jee ife niile akaja niile o mezi nwoke anụnwa ka o wee megide kezie isie ọgwa ya gị mgbaghara ịghọtago mgbe ụfọdụ ya ha dịna gị n'ọkụ n'ọkụ onye bụ ezinụlọ gị bụ ezinụlọ gị hapụ ife ndị ozizi ga-agwa gị ma ihe ndị ụka ga-agwa gị ka ha wee nata gị ego ka ha nata gị ego rụkwa n'ikpeazụ o nwere ifefe ga-asị gị nọ ihe a ka ihe eme ka ọ dị mma ịghọtago ma ụmụada ma ụmụnna fasị na a ga-agbaghara ya na ka e ga-esi gbaghara ya bụ na ọ bụrụ na ọ gaa je ma mia mia bịazie e wee kpee ya wee mmanụ onye na-emecha m biko ihe mmụta dị n'ife a bụ ọ bụrụ na ezi ego ozi mgbe ụfọdụ mana ude na-ezi gị mana onye na-ezi gị ha kọwalị gị ọfụma ọzọ dịka ibi ọ bụrụ na di na nwunye na-ese okwu unu ewezina iwe ị na jelu nwunye gị ma iwe iwe ị na-ewegalụ di gị were tinye n'obi ụmụazị epụtazi na-asụ ụmụazị na nna fa abụ ajọ mmadụ na nna gị merụ nka na nna gị merụ nka gị nwa bụkwanụ nwatakịrị nwata nwaanyị ịmagụ na ụdị ife a na-adị ọ bụ na unu mara ife unu na ọnwa arụ ana wee jụọ nna kedu ife mere mana nke ụnụ ajụrọ ka ka ị ga-esi wee na-anụ di nna gị agaghị abịa ịgbọrọzi nna gị ife nwatakịrị na-akpọrọ nna ya ike ọ na-aga n'iru ekwuru ya n'okwu ọ sadebe egoro ya n'okwu n'egwu nwata ọbụla na-akpọrọ ya nna ya ife ada aga n'iru ọ bụrụ asị maka na ụlọ akpọrọ nna ụnụ ife osizie chineke sizie n'ụzọ anọ wee na-atụ n'afọ ịbịazie tebezie nna gị nkịta ọbịago na aya mgbaghara asịsị gbaghara ya na ọ marakwa na ife ọmịa na obi adịrị ya mma ịmago na ọ ka ha si wee zie ya kwuo na na papi a na fanwa na mmafa ada adị mafa ejegokwudo olu mmafa o wee sizie na eziokwu wee jezie wee tetọsịa afa nna ya n'iru akwụkwọ ma na ụdị ifu na-ebupụta n'iru akwụkwọ ife anụwa bụ nnukwute ife ka ọ bụ ịkụziri ndị mmadụ adazina ihe adazi na adịghị ọsịsọ apụtaza na iru akwụkwọ ebupụta ezinụlọ gị ezinụlọ nwechara ụmụnne nwa ụmụnna nwa ụmụnna kpọkọnata ha ka ekpe nya bụ ife karịa ma ibupụta n'iru akwụkwọ ọ mgbe akọziziri ya bụ onye ozizi onye ozi wee kọwaziere wee sị nekwa nekwa ife ọfụ na mmụọ ha bịazie ka eje jụọ nna ya wee gazie wee jube sọ wee bụ n'eziokwu na o nwere dị na nna ya nwa amụrụ dị onye bụ di na ụmụnna a nara ego ya nọọ n'ikwu nne ya ka eji wee na nwee ọkaisi eme ndị ikwu nna a na-anakwa nya bụ ego mgbe ọ na-anụ dị arụ isi gara aga ha na anị ya na ụdegị na akwụchighara ngọ maka na akwụchighị ngọ ewetago gbasara nụmozi anụ maka ndị ọzọ n'ife mere hmm? ka uche anyị na-adịa dịka anyị si eme ife megide ezinụlọ anyị ma megide nne na nna anyị ọ gwakọrọ m n'ọnụ gbasara m ozi a ma sịkwa n'akara na ọbụla isi nre a ga-anwekwa prịtị asa azịa